Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ ụmụ ibe anyị si udo dịrị ụnụ n'ụbọchị nke taa ndị ndozi ọdịnala anyị si ka ịkwụnyere ụnụ sọsọ obere oge sọsọ obere oge asị m ka udo dịrị ụnụ ebe ọ bụla ụnụ na ụmụ ibe nọ anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị nwasị na igbo agaghị ana anyị si na enweghị ebe igbo na-eje na igbo nọ ebe a na igbo have come to stay igbo have come to stay onye ọbụla bụ onye ojii nọ n'ụwa ọ dị welcome gị na-eji ha na oji you are welcome into the paradise of igbo ọkwa na isi mba na ị chọrọ emu identity created by nwa bekee because ha niile na-aza latin name mmadụ onye bụ ndị isi ojii n'ụwa taa ma the meaning of the latin name ha na-aza amagh m mmadụ one ọ bụ ndị igbo kwesịrị ị na-enwe obi aṅụrị na-ekwe oyoyo na ihe anyị na-emere ha bụ nnukwu ihe mmadụ one ndị isi ojii ma na latin alfabet ha na-eyuzu kedu ihe ọ pụtara as a human being living on earth living freely on earth ị na-ebi n'ụwa ihe ị na-eyuzu latin alfabet so because nna nna gị na-eyuzu symbol and this latin alfabet was created out of these symbols so kedu ihe ọ pụtara as a human being ị nwere right to have the right to know these things so ihe anyị na-ekwu bụ anyị si ka anyị kene godeke kene orie kene afọ kene nkwọ maka na ike a bụ ike na-arụ ọrụ n'ihe niile unu na-afụ ma ihe unu na-akọ naanị ma nke unu na-eri n'ọnụ ewepụ ike ịnụ anụnwa ị gaghị afụ ya anya so ụmụ ibe nke m ga-ebidogodi na obere okwu atụ ka m ma amara ụnụ m ga-amara ụnụ obere atụ ịmara ndị be ya adịgo used to western education so ị na-agwazi ha something real ha anaghị aghọta the thing ndị igbo na-ekwu mmụọ mana mmụọ bụ latin alfabet that means ọwụ something ka ndị agha koodu na the alphabet because nwa bekee anaghị eme iberibe ka anyị nwa ịghọtara so something ka o kooduru de and ije chọkwa anyị ga-afụ ya mana ọ ga ekweghị nchọta oke mgbe m na-agwa ndị be anyị about Rome how rome orange man found rome but go na my facebook ị ga-afụ na today ekwu m this thing two or three days ago ndị anyị che egwuregwu go to my facebook ị ga-afụ ka ha na-eme celebration of orange gaa na facebook my page and see ebe nwa bekee na-eselebreti na rome na-eselebreti orange kedu ihe orange have to do with italy ebe ọ bụ na na ihe m na-akọ how come all of a sudden m kwụsịrị this thing about three days ago today ha na-eme celebration orange i never knew that taa ka m fụrụ ya for the first time taa ka m fụrụ that celebration of orange afụbeghị m ya before but oh, they are celebrating orange why mgbe m na-agwa unu na-ame because ị mana ndebe be anyị ha adịgo used to latin alphabet all this a na-ekwu spam spam spam last time agwara m ha na ihe a bụ amụ n'ọkụ ya bụ ame and because ị na-anyụ amere ịghọtago ame na amụ bụ the same thing ịghọtago ndị igbo na-aza obi erika ndị igbo na-aza afa obi erika ndị igbo na-aza afa obi erika mana ngwazie ndị mmadụ na bifo columbus get to america na ndị igbo nọdụ ya ka ndị amerịka ji wee were triangle of surface wee mee na dia dollar ihe a bụ african symbol ọ bụrụ american symbol bifo america columbus atọchi ya america ndị igbo nọ ebe ahụ jee jụọ ese bifo Columbus echebe chi na kedu ihe mere Amerịka ji wee nwee ihe a na-akpọ Akhenaten build Fero Akhenaten na Amerịka why unu ga na-ajụ na ị kwesịrị ịma why Amerịka ji wee nwee temple for Akhenaten why Amerịka ji wee nwee symbol of this triangle na their money why Amerịka ji wee nwee Memphis na Amerịka Memphis ọkwa na ijipt ka a si ọ dị ebe e nwere atun god ebe atụs wee pụta that this atom a ha na-use na sayensị a na-use today the basis for science is the fundamental philosophy we led oya oh, with the basics of science today onye oh, ka america na use all the whole american names all the whole american company ọ oh, bụ agbara because agbara pụtara injinia n'ọnụ igbo agbara bụ injinia all those symbols etinyere unu dị ewuda all those ingredients all substances ama ka m ga-esi akọwa ya akọwa substances na-emeki up this movement of electromagnetism vibration wind all these things ọya ka ha koduru na the muo akpọ ya mmụọ ịghọta all this mmụọ na ịna discharge that discharge ya na-akpọ ame amu ndị mmadụ na-akpọ spam all that nke koduru na that mou nye unu is an engineer nothing but engineering this is how dem build science in their laboratories ha na ha agwụ ndawa they never told you people that na Egypt mean the temple of soul n'ọba anị Egypt mean anị anị ka a na-ekwu Egypt is nothing but anị lower land and upper land lower Egypt and upper Egypt Egypt is nothing but temple of soul which is anị A-N-I mean something is a symbol all depend on go what you understand what A-N-I mean ọ e simbụl ka ọ bụ unu kwesịrị ịma na latin alfabet wee simbụl ka ọ bụ ọ bụrụ asụsụ isi decoding your symbol give it to you as a language ngwa ka ọ depends how to decode this thing ọ bụrụ their responsibility ọ bụ your own responsibility ka ọ bụ ọ bụrụ nke ha so ọ bụrụ na ị mara na Ijipt pụtara anị is your own problem ọ bụrụ ha nwa so Ijipt means anị ọ bụrụ ọ bụrụ obodo mmadụ ọ bụ Ijipt ọ bụ Greek ka ọ bụ oyi oh, grik langweji is not English ọ bụ English version ihe na-akpọzi grik emem Ijipt ọ oh, oh, wụzi English version ya ka ị na-ekwuzi bikos onye ọbụla pụta ha ana o mee their sọsọ ndị Afrịka French pụta ome nke ha German pụta ome nke ha grik pụta omee nke ha English pụta ome nke ha ndị Afrịka agaghị eme nke ha anyị na-ekwuzi awa own ndị mmadụ ajụ si na ya na Google ọsịdọ nọ nso ihe adịghị na gogol nna nwanne ha ụka you see this si gogol <laughs> ị ga-afụ nwa ihe a na gogol hudo na-ebe gogol nke onye mere nwa bekee nọkọta nnọọ bịa nye gị esipo na gogol ka ibuzie esipo ruo echi karịa mara ihe mba anyị ga-eche nji na asụsụ anyị na-asụ mmụ anyị ga-amụ ọfụ ọnwụ na ọdịnala emecha ihe ha na-eme awa new generation ga-asụ asụsụ ọzọ amerịka bụ igbo amerịka ame erika is igbo pump and play onye ọsọ ya challenge gị esi ya tell me the meaning i can tell you the meaning all discharge owu eri bikos eri m na-afụ ọba ọba aha dị n'ala igbo ọya bụ eri ya bụ ọra anyị na-azị ya n'afọ everyday obi erika bụ afọ igbo obi erika bụ afọ igbo amerika bụ afọ igbo because we are talking about the children ọwa ọwa eri eri. owu dị mpụta ya mpụta ya ọwụ mpụta ya bụ ihe ahụ ọwụ discharge ọba anyị nwa discover America we discovered America the place you call America is Igbo name we discover it rapụ ndị Columbus bịa were Latin mee baptizim bicos ihe a na-ede na Latin bụ simple what they see in simple then translated it mana ha agaghị eme translate more than me ịghọtago bicos anyị nwere information o nwere ike ịmarọ the information it may be difficult for you but anyị nwa mmadụ information all the whole symbols na be anyị we have them in our house so i know all those symbols i know what they mean i don't need latin alphabet to know it ihe mma once i see the symbol nfụ ha na the latin alphabet amago m ihe the symbol of alphabet I mean then amago m ihe ọ pụtara na igbo language but all because na ịmarọ the symbols ịmara the symbols ihe apụtara in symbols so ngwa na-eje through latin and english i don't go through latin mfụ ha na language now amago m ihe ọ pụtara symbol because that 26 alphabet i know them already. even the abechi dị e na-asụ asụ igbo the nke to is the same thing with latin but mụnwa I don go to latin once m fụghara a na amago m na a the heaven and soul and which is soul live inside you anywhere you see a is that is heaven is symbol of soul you got so you have to know ị ga-akwesịrị ime all these things so if you see something mara ihe ọ pụtara originally because planet earth does not change otu ahụ ọ dị ka ọ dị ka ụnyaahụ ma echi ma nwanne echi even though we want to manipulate everything the same thing mana ndị be anyị aghọta hụ stri i nwere ike ịgwa ya nọ amerịka amerịka bụ afọ igbo ọ sị gị ihe ị na-akọ isi ya oke nwanne nsogbu adịrọ amerịka bụ english ka ihe ọ pụtara na english ọ gaghị akwa agbanwu gị onye a na emedisi dis argument can never tell you what america mean in english ọ a new land a new land is not a definition a new land is not a definition but ame igbo ndị igbo na-asị ka nyụọ amere ame is discharge ịnyụpụ ihe ị na-anyụ ame ya ka a na-ekwukwa amụ ịgwa na ijipt nwere god a na-akpọ amen god amen ra ame ọra amụ ọra anyị na-azakwa obi ọra mana ntụwa adịrọ anyị nwere ike ịza obi ọra ntụwa adịrọ mana enwezie ka isi wee kwuo ihe ọzọ gbasara old igbo ndị ma igbo 1900 will come and challenge you mana esi ya ụkọ come iji aza obiọra obiọra abụrụ afọ ụka obiọra abụrụ ụka ọ bụrụ ọla ka ife anyị chukwu na chukwu nọ nso na chukwu ebuka mba obiọra bụ ancient name obi erika bụ ancient name ife dị ọra bụ ancient name ọ bụrụ ọdị ụmụ nke ndị ya ndị a na-aza kịta asị ọpụta asị ọ bụ ka ha na-akpọ ya nwaanyị sọnde ọ bụ otu ofe afọ na enweghị isi baa ya ebebisie na ha igbo mana anyị nwere onwe anyị bụ ndị mbụ anyị enweghị ike ịhapụ asụsụ bikọs enweghị ebe anyị na-ahapụrụ ya eje anyị gwawo ndị igbo anyị ga-asụ igbo echi anyị sụrụ igbo ụnyaahụ anyị ga-asụ ya na-eje ha weta wetegodi na latin we will still take away the latin from them werekwe bịa na ala igbo juzubekwe ọkụnye latin ha latin na abi nsogbu adịrọ we will take the latin no problem anyị ga-ewerekwa latin aha wepụta the original meaning because we have the simple bring it to that latin because ndị be anyị bụ latin ka ha mazi ke ka anyị ga-esi eme ọ bụrụ na anyị emeghị otu onweghịzi ụzọ ọzọ a ga-esi eme because all the whole generation amụ this time around bụ latin alphabet ka ha ma so ihe anyị nitizi ime bụ iwepụta the original meaning mee interpret with this same latin alphabet because latin alphabet wu symbol ka ọ bụ to interpret that the same code so every language on earth is the same monasu asụ german o monasu asụ english o ihe ị kwesịrị ịma bụ the original name of that particular thing and the behavior ihe ị kwesịrị ịma bụ original name and the behavior of a particular object that is simple as abcd so ihe na-anụ maka mmụọ ichere na e nwere something magic na somewhere na-eme no no ọ bụrụ ya everything bụ energy everything is pure energy so all this, the behavior of the energy ka a na-ekwu maka ya how this energy behave so energy anụnwa a na-ekwu okwu ghọọ injinia ọghọ agbara so this agbara all the whole company niile fụ na America ma NASA ma Israel Israel kwọra Israel kwọra ka a na-ekwu ọkwa ra ọkwa re ọkwa the ka a na-ekwu okwu ọkwa sola ka a na-ekwu okwu ya ọ dị whole company mee nne ya god ihe ijipt a niile nyanwa ka amerịka ha yi wee mee the whole company na gbasara sayensị and engineering bụ african gods name ka ha yi wee mee all of them they name it all of them african after god name all of them mana ndị mmadụ anyị jee ikwu na ha ga-asị gị nọ english ọ bụrụ english most of american company enwere nke bụ english most of american company enwere nke bụ english ọ bụ african a gwara ka ha ji wee mee ha niile all of them jee weta afọ ya na-agwa m gị ebe a si wee wetara awa ha niile all of them even their own money negode ego ha they go to their money will see the pyramid there ifu ya there the pyramid there american cities all of them from new york oh, go and read the meaning of new york you will see the symbol of justice ebe ahụ ọfọ ogu ị ga-afụ the symbol of ọfọ ogu nwaanyị kechiri anya n'ihu o kechiri anya ya ekechi jiri skeelụ ebe a skeelụ wo kedu ihe na-eme ndị igbo nwa ọfọ etinye feda gịnị wụ feda feda ahụ na-etinye n'ọfọ aha kedu ihe ọ pụtara unu ga-ama ihe o ji swọd ebe a jiri skeelụ of justice ebe a ọfọ na ogu oya wụ simbol of america liberty kedu ebe a si weweta dị symbol of liberty wia wia did de get simbol of liberty ebee ka ha si nweta ya a na-agwụ na ndị ahụ jos ihe a na-eme bụ ha bịa ha anaghị eme absorb ihe ị na-eme gwara afa atinye ebe ahụ ọgwụ na abịa na obodo gị ihe a na-eme abịa ha na-eme abụzọ gwara afa atinye ozi ya sọ nke ha asị asị ka ọ bụ ọ bụrụ nke ha ha bịa ha anaghị eme abụzọ gwara afa atinye so Columbus jere Amerịka ụnyaahụ bịaziri nnọọ bụrụzie na ha nwa faundeziri Amerịka discover Amerịka ndị Igbo agbazie na akụkọ ịpụtazi na-ekwuzi na ihe a bụ ihe ndị Igbo bifọ onye onye ọbụla ajụ ndị Igbo si na ha kọmitiri susaid na na na um, Igbo landin igbo landin ịma ijuo ndị ebe a ọ ga-asị na eburu ha n'afrịka wee jee ebe a sị ndị a nọ ebe a ha si ike ka onye onye mmadụ ga-esi esi europe bịa na be m ka m bịa ọrụ for free da committed suicide na ha enweghị ike ime ya de committed suicide onwe ha ebu ha from africa bịa ha ji ụkwụ ha je ha ji ụkwụ ha je the lady foundation there 1929 american wall street nkọ ke ndị rụrụ ya american people ndị igbo rụrụ white house ndị igbo build white house na america dem build it go and your own research go and do your own research ndị igbo bildụrụ white house ndị igbo bildụrụ american train ndị igbo bildụrụ 19 ka ihe a na-akpọ ya nke ọzọ ahụ ka ihe na-akpọ wan american wall street agbalị 1921 ka 1929 agbalịsiri ndị amerịka gbalịsiri ya go and do your own research before ndị mmadụ abịa na-akọ ndị igbo ọnụ ebe a ịmara ndị onye ndị igbo bụ mechie ọnụ if you don't know you shut up ịmara ihe bụ igbo mechie ọnụ onye na-ata ahụhụ na-atara onwe you are serving your own prison yard you are serving your own sentence ịsa abụcha ya pụta ihe a mma follow the right direction soro ụzọ ọma soro ụzọ ọma follow the natural principle things will be okay because nwanne nature does not pardon symbol of justice never never pardon izohie okwu onyụọ gị anya anya ịghọtago so ọ bụghị mmadụ na-ata ahụhụ na ụwa ochego ma nwere something no ịzọghị ụkwụ you take the you are paying the price that is why o ji wee wụrụ o kpuchiri anya ihe afụ ya eyes cover ọ naghị afụ mmadụ anya o ji feda ebe a feda ahụ bụ ọfa ahụ anyị na-eji n'aka a na-eti ya ugbo n'ọkụkọ ugbo n'ọkụkọ ha mean feda feda mean way weight of your consciousness to weigh your mind your soul o ihe that feda ahụ mean ugbo n'ọkụkọ ahụ that is word for defense ogu for defense mmadụ ejisi ogu isi defense ogu defense ka ọ bụ o nwere ihe ndị igbo na-eyuzu mgbe ndị ochie na-adị ka eji ebere isi ọ na-adị ka eji ebere isi ndị igbo na-eyuzu ya mgbe ndị ochie ọ datịn bụ ogu onye ga-eji ị ga-eji fede ebe a fede bụ na your hand is pure ọfọ is na your hand bụ pure because oz two oz with f n'etiti o na-abụ with f n'etiti that f n'etiti ahụ signifies justice that two zero aha bụ dị scale that two zero aha dị n'ọfọ aha bụ scale that is point ahụ dị naanị ahụ on the floor naanị ka ọ na-eme naanị the justice on the ground all ihe those point nọ naanị o aha mean ịghọtago so we are talking about alphabet here ịghọtara so nke ahụ o ji n'aka nri wee ogu ogu ahụ o ji bụ defense ya ka amerịka ji wee nwee ihe a na-akpọ self defense abụrụ crime na amerịka na afụrụ ebe lọs wee amerịka si wepụta unu ama ihe ma amerịka ji wee mee legalize egbe na amerịka ebe o si pụta this is the source of american legalizing egbe from your own ancestors self defense abụrụ a crime ihe a bụ nna gị jie nna gị ji ihe anụnwa nye ha si na you must prepare yourself because you manual you are manual you are the man m you are the mass ọ bụ ngụnwa ka eji emesho everything igwe ndị igbo si na igwe bụ ike you are the measurement of everything the measurement of every creation is man the measurement of every creation is man ọ gwara gị ya na ọfọ na ogu ndị be anyị ga-asị na ọfọ bụ you must be pure you must be truth can you define truth can you define truth ị nwere ike define m truth as yourself truth there is nothing like truth truth is based on truth is based on what you are saying o beziri ka edi law ọ dị law obodo a bụ nekwe lọ, nekwe nke bụ eziokwu na so if you talk about truth with that natural principle then ka ekwere iwu truth ebe ahụ mmadụ ga-eje mee fake law ọ na-ekwu na eziokwu within the fake law o nwere ike na for example any country can accuse you of anything amaghị ikpe ọnwụ kedu kwere eziokwu n'ebe a and ị nwere ike ọ bụrụ na eziokwu dị mere datin that means where is the truth so it's based on justice ọnwụ na your heart n'ime obi because obi bụ ebe ama nature knows heart ọ bụrụ about ihe ị na-eme ma ọ ihe na-ekwu n'ọnụ nature knows your heart if you like you say nonsense inside your heart onye ebe ahụ ka nature na-eje so that feather aha dị n'ọfọ ahụ m ji n'aka onwe ya na-eti ya ugbe n'ọkụkọ ugbe n'ọkụkọ ha ihe ọ representri with the weight of your heart of your soul then ogu ahụ ji n'aka with the weapon of defense so onye ọbụla ọ bịara egbu mgbu onwe ya ịbịa iruo m nso abepụ m gị isi aka nke a bụ ya aka nri ikenga ikenga iruo m nso isi ga-apụọ n'ala ejidere nga ogu n'ọfọ ejidere nga ogu n'ọfọ iruo m nso aka nri ewere m bee gị isi onye ka ndị nna nna gị debere gị ndị mmadụ ga-apụtasị gị onye aka ya dị ọcha onye ụkwụ ya dị ọcha onye amụ ya dị ọcha onye afọ ya dị ọcha ọcha eche eche ebe ebe ifuru na ekwe e, e, demon juru ebe niile everywhere is demon everywhere is demoralized ị ga na-ekwu okwu nọnsensị ị na-akọ ikpu ire n'ọnụ ikpuru ire aha n'ọnụ ruo ebe a ndị ebepụ gị ire anya edo gị so nna ga enweghị ike ịhapụrụ gị ụdị nọnsensị dis lọ ọwụhụ ihe ha abụrụ igbo ihe ha abụrụ igbo langoji atọ igbo la ihe eji mara ndị igbo bụ dike ụnụ ahụ na ndị igbo na-aza dike n'afa ndị igbo na-aza dike n'afa dike ka ndị igbo na-aza n'afa apụtazie kịta na-akọrọ nọnsensị jewara sịrị ihe a bụ ọfọ ndị igbo ihe a bụ ogu ndị igbo mba ọfọ na ogu ndị igbo wu iruo m nsi agwọ m gị ịba oke amụdị ejidere m gị ogu na ọfọ nekwe ya ebe a feda my heart the weight of my heart is the lightest the weight of my heart is lightest iruo m nso agwa m gị na ejidere gị ogu na ọfọ jekwe na eye go to america dos ọ bụrụ na iji iji iji google google american symbol of liberty you see ị ga-afụ ya ebe ahụ nwaanyị o bụ scale na akara scale aha minri datin na-agwa gị na then the sword ogene ka eji sword eme <laughs> sword wụ symbol of weapon kama ha ga-ewerezie data ọgụ ogu mana ogu iwe ite ọnụọ ya obere itizie ọ na anị ọwụrụ ọgụ that is fight uke ogu ahụ itinye o point n'okpuru ya ọghọọ ọgụ ndị nna nna gị gwara gị agba na ihe na-abịa gị n'ihu a gwara gị ihe ị na-efe esi n'ihu nekwe ihe ọ bụ ndị amerịka knows it ịma ihe mere ndị amerịka were ngwa ọgụ niile bikos ndị amerịka bịara what they met nna nna anyị hapụrụ ọsọ na amerịka jee chọọ new land ka ebe that name new land si wee pụta ọwụ the fall of egypt anyị ana ebe ahụ these people chụrụkwa anyị bịa die ha chụrụkwa anyị bịakwa amerịka kwa eh? amerịka amebe agbụrụ eri agbụrụ ụmụ agbụrụ eri agbụrụ eri ka ọ pụtara agbụrụ eri eh, ameba amụ amụwụ spam eriwu darknet where the spams come from eh, ụmụ ọwa ụmụ eri ihe niile ahụ disentini ka a na-ekwu maka ya obi erika ndị akọrọ nọnsensị bịa si gị ijipt asị gị ijipt minland anị ka ọ pụtara nothing more nothing else ijipt pụtara anị ọ bụrụ ihe ọ bụ ọ bụ ya bụ mekọp mekọp pankeki ga-etere ya pankeki onye ọbụla bụrụ na-akpagharị ijipt dị ebe nwee ka ihe mere ndị islam ji wee were ya akwa popu sainịrị ya ọsụ popu sainịrị ka e were ka ọkwa e, popu ji eme negotiation popu ji ijipt negoshieti ewute ndị ndị na-eti isi anị ka ha wee nwee ike iwepụ ịnapụta ndị griki jerusalem ọ ya kwa popu ji wee sain ya ha emechakwa detin ma napụta dị jerusalem tinye n'akpa ha na popu anọwakwa ọgụ eh, ọkwa ya ka ha ji wee kọ nke adịghị europe even ruo Portugal sef tinye dia flag ebe ahụ na Fatima na flag na Fatima afta ka ndị rom jekwa eje fọm dia on Knight Templars bịa revenge ya fight ya back napụta ha the Fatima na Portugal ime ihe a mere ha eji ebe ahụ jeje konukọ si na enwere Virgin Maria bịakwutara ụmụaka ịtọ na Fatima ewerezie wee nwee ike ịbịakwa tọn bakwa ebe ahụ Christian country again all through that ekene Maria ka eji wee tọnụkwa Fatima to Christian country apart from that ndị ndị na-eti isi a na-ewerecha ihe a niile even Turkey is part of negotiation even Syria is part of negotiation ndị na-eti isi a gwọrọ ha ịba ndị na-eti isi anyị gwọrọ ha ịba akọrọ nọnsensị bịa na agba ụnụ na ihe niile akụziri ụnụ jos were ga n'ime ọhịa ọ bụrụ na ị marụ ihe jide nke ahụ ị marụ bikos ọsọsọ ebe a nke ihe ọ bụkwa na ndị ọsọ ọzọzi bụ nọnsensị everything about life is bullshit o nwere ihe dị ya n'ime nwanna asị m udo dịrị ụnụ ka anyị tụfụ na echi biko ka m nwere ebe m na-aga